Luk isi nke iri na isii o wee sịkwa ndị na-eso ụzọ ya otu ọgaranya dị nke nwere onye na-achị ezinụlọ ya onye a ka e boro n'iru ya nọ na-emefu ihe o nwere o wee kpọọ ya sị ya ọ bụ gịnị bụ nke a nke m na-anụ banyere gị kọọrọ m akụkọ nke ọchịchị ezinụlọ gị n'ihi na ị pụghị ịchị ezinụlọ ọzọ onye ahụ nke na-achị ezinụlọ wee kwue n'onwe ya sị gịnị ka m ga-eme n'ihi na onye nwe m na-anapụ m ọchịchị ezinụlọ a enweghị m ike igwu ala ihere ịrịọ arịrịọ na-eme m amaara m ihe m ga-eme ka mgbe ọbụla a ga-ewepụ m n'ọchịchị ezinụlọ a ka ha wee kpọbata m n'ụlọ nke aka ha o wee kpọọ ndị niile ji onye nwe ụgwọ n'otu n'otu si onye mbụ ụgwọ ole ka iji onye nwe m ọ sị ọgụ mgbe mmanụ ise ọ sị ya were akwụkwọ gị nọdụ ọsọ ọsọ dee ọgụ abụọ na iri mgbe ahụ ọ sịrị onye ọzọ ụgwọ ole ka gị onwe gị jikwa ọ sị ọgụ mgbe ọka ise ọ sị ya were akwụkwọ gị dee ọgụ anọ onye nwe ya wee too onye ahụ na-achị ezinụlọ nke na-eme ajọ omume n'ihi na o mere dịka onye nwere uche n'ihi na ụmụ nke oge a nwere uche n'ebe ọgbọ nke aka ha nọ karị ụmụ nke ihe. mụ onwe m na-asịkwa unu meenụ ndị enyi nye onwe unu site n'akụ nke ajọ omume ka mgbe ọbụla ọ ga-agwụ ka ha wee kpọbata unu n'ụlọ ikwu ebighị ebi onye kwesịrị ka atụkwasị ya obi n'ihe dịkarịsịrị nta kwesịkwara ka atụkwasị ya obi n'oke ihe onye bụkwa onye ajọ omume n'ihe dịkarịsịrị nta bụkwa onye ajọ omume n'oke ihe ya mere ọ bụrụ na unu abụghị ndị kwesịrị ka atụkwasị unu obi na akụ ajọ omume onye ga-enye ezi akụ n'aka unu na ntụkwasị obi idebe ọ bụrụkwa na unu abụghị ndị kwesịrị ka atụkwasị unu obi n'ihe onye ọzọ nwere onye ga-enye unu ihe nke aka unu ọ dịghị onye ọbụla nke na-eje ozi nke pụrụ ịbụ oru nke nna abụọ n'ihi na ọ ga-akpọ otu onye n'ime ha asị bụ ibe ya n'anya ma ọ bụghị otu a ọ ga-ejide otu lelie ibe ya anya unu apụghị ịbụ oru Chineke na akụ ma ndị farisii ndị na-ahụ ego n'anya nụrụ ihe ndị a niile ha wee mee ya ihe ọchị o wee sị ha unu onwe unu bụ ndị na-agụ onwe unu na ndị ezi omume n'anya mmadụ ma Chineke maara obi unu n'ihi na ihe dị elu n'etiti mmadụ bụ ihe arụ n'anya Chineke iwu Chineke na ndị amụma ya dị rue oge Jọn site n'oge ahụ a na-ezisa ozi ọma alaeze Chineke mmadụ niile n'otu n'otu were ihe ike na-aba n'ime ya ma ọ ka mfe ka eluigwe na ala gabiga karị n'otu ihe dịkarịsịrị nta na iwu ahụ ga-ada nwoke ọbụla nke na-arapụ nwunye ya nke lụrụkwa nwaanyị ọzọ ọ na-akwa iko onye na-alụ nwaanyị nke di ya rapụworo na-akwakwa iko ma otu ọgaranya dị ọ na-eyikwa uwe ododo na ezi akwa ọcha ọ na-emekwa ka obi na-atọ ya ụtọ nke ọma kwa ụbọchị ma a tọgbọrọ ri otu ogbenye n'ọnụ ụzọ ámá ya aha ya bụ lazarus nke ọnya juru ya n'arụ onye ọ na-agụkwa ka e were irighiri nri nke si na tebụl nke ọgaranya ahụ dapụ mee ka afọ ju ya ee ọbụna nkịta na chọọ ọnya ya o wee rue na ogbenye ahụ nwụrụ ndị mmụọ ozi wee bupụ ya gaa n'ebe ọ dabere n'obi Abraham ọgaranya ahụ nwụkwara ewee lie ya n'ime Hedis, o wee welie anya ya elu ebe ọ nọ na mmekpa arụ ọhụ Abraham n'ebe dị anya na Lazarus ka ọ dabere n'obi ya ọgaranya ahụ wee kpọọ oku sị nna Abraham mere m ebere site Lazarus ka o detu ọnụ ọnụ mkpịsị aka ya na mmiri wee mejuo ire m n'ihi na anọ m na-arụ ụfụ n'ime ire ọkụ a ma Abraham sịrị nwa m cheta na ị nara ezi ihe gị na ndụ gị otu ahụ Lazarọs narakwara ajọ ihe ya ma ugbu a a na-akasi ya obi n'ebe a ma gị onwe gị nọ na arụ ụfụ ma n'ihe ndị a niile emewo ka oke olulu dịzie ike na agbata anyị na unu ka ndị na-achụ isi n'ebe a gabiga ijekwuru unu wee ghara inwe ike ka onye ọbụla gharakwa isi n'ebe ahụ gabiga bịakwute anyị o wee sị ya ya mere arịọ m gị nna ka iziga ya n'ụlọ nna m n'ihi na enwere m ụmụnne ise ka o wee dọọ ha aka na ntị ka ha onwe ha ghara ịbịakwa n'ebe mmekpa arụ a ma Abraham sịrị ha nwere moses na ndị amụma ka ha nụrụ olu ha o wee sị ee e, nna Abraham kama ọ bụrụ na otu onye si na ndị nwụrụ anwụ jekwuru ha ha ga-echegharị o wee sị ya ọ bụ na ha anụghị olu mozis na ndị amụma agaghị emekwa ka ha kwenye a si na otu onye esi na ndị nwụrụ anwụ bilie